adaeze nwadu ha akaliwe egwu o unu na adaeze nwadụ akaliwe egwu ụmụnne m n'ọkwa na ojoko na-awụzi o maka na udenekala aka na-amapụ ozu avọ na nwaanyị na ibiara bụ n'okwu ọnụ obodo mụta nwa aka si na ọ dị ka anyị si adị mana amụta kali ogili asị na ọ dị ka ndị ikwu nne ya adaeze nwadu a bụ ụgbọ na-aga aga ee bụ onye a na-ekili ekili ngwasị ka m onye a na-ekili ekili o nwere ebe ikili mmadụ mbanụ ibe ji si na adaze nwodo a bụ onye a na-ekili ekili abịa na mma na adaeze nwodo a mali mma nwaanyị o abịa na akwụkwọ na adaeze nwodo agụla akwụkwọ abịa na ego na adaze nwodo a nwere mgbaja tugbu adaka na ọ bụrụ enwe ngwasị ka njọ ọ bụzi onye na-asị na ọ ma nje sinet o bekecha n'ụzọ taa n'ụzọ maka mmanwụ egbue gị maka na ọdụ ọzọ nwa ọdụ abụkwanụ nnekwu mmanwụ enyi adaeze na-eme ọgọ adaeze na-eme ọgọ ekwuru m onye ọ bụ na-enyere m eghe ọ ga-eme na alụm maka ọ na-abụọlụ n'oge elekshọn va ebido kebe rice mana ekene na adaeze nwa ọdụ a onye dịbụ na mbụ eme ọgọ maka na tupu akwụwakwa elekshọn anya elijuwa ive adaeze avọ nji si na agwa niile bi n'ọbịa ma na eke nwe ọbịa osisi niile kwu n'ọbịa nụ ma na enwere oji oke osisi enwere ọtụtụ mmụọ ma na-enwekwelu nnekwu mmanwụ nnekwu mmanwụ pụta n'ọgbọ ghọrọ obodo agbaba ọsọ enwere ọtụtụ ọga ma na-enwekwala ọga ndị ọga enwere ọga n'elu ọga e enwekwala ọga bụ ọga mana ọga ndị ọzọ niile na-aṅụ ala n'aka stelọdụ a maka na stelọdụ a pụta n'ọgbọ ya ọga ndị ọzọ evichelu ya oche n'aka jisi onye na jide ya nyere m asị m jide ya nyere m ọ bụrụ na ị nwere ihe karịrị stelọdụ a jide ya nyere m o onye nwere ihe karịrị stelọdụ a jide ya nyere m adaeze bụ onye mame adaeze na-eme ọgọ adaeze chọrọ ụmụ ogbenye ya adaeze lụọrọ ụmụ enyu ụlọhe adaeze hichara ụmụ nwaanyị ajadu anya mmiri adaeze na-eme ọgọ adaeze na-eme ọgọ kwuru ya kwuru ibe dị mma onye kwetara adaeze kwetara ibe dị mma